Ebee ka a mụrụ anyị? Where was our Lord born? world, this is Yvonne from Learn Igbo Now Challenge and in this video we're going to learn another Christmas song, the fifth one this week. It's titled Ebee amụrụ onye Where was our Lord born? But before we start, we're going to look at five main words we will encounter in this song. And these words are ebe, ebe, where, ba bando, ba bando, star, kachasi, kachasị eh, so much more mma mma beautiful or beauty gosi gosi show now for the song Ebee ka a mụrụ anyị na Betlehem, n'ụlọ anụ? Ebee ka a mụrụ anyị na Betlehem, n'ụlọ anụ? Otu kpakpando wepụta nke kachasị ibe ya mma iji gosi na onye nzọpụta, otu kpakpando wepụta kekachasị ibe ya mma, iji gosi na amụrụ onye nzọpụta. Ebee ka amụrụ onye Onyenwe anyị? Na Betlehem, n'ụlọ anụ. Ebee ka a mụrụ nwe anyị na Betlehem, n'ụlọ anụ otu kpakpando wepụta kekachasị ibe ya mma iji gosi na a mụrụ Onye Nzọpụta otu kpakpando wepụta kekachasị kachasị ibe ya mma. iji gosi na m Onye nzọpụta. So the words we've learnt from this song, the five main words are ebe, where, kpakpando, star, kachasị, so much more, mma, beautiful, gosi show. Thanks for watching this video. Um, if you liked this video, please like it. And um, if you haven't yet done so, subscribe to my channel, the Learn Igbo channel, and make sure you click the bell button so that you get notified whenever I post a new video. And that will be weekly. Um, also, you could go over to um, www.learnibonow.com to get um, some free um, goodies like um, printable storybooks and um, worksheets and other things that will help you get started in learning Igbo language. That's it for now. Komesia. See you soon.